ọ bụrụ na o nwee ka mmadụ ibe gị si cheelu gị echiche ọjọọ ma ọ bụ n'ime onwe gị na ịnọkọtala ọ dịghị ka ya si na ife nweziri ka o si dị ọ dịghị ka ya si na o nwee ife mmadụ melụ megide gị ọ dịghị ka ya si na o nwere ije ọjọọ mmadụ jelu jegide gị ọzọ dịka nwanne ya bụ na ichechago enwere ike ịmabeghị ka ị ga-esi wee bido malite njem ije jụọ ajụjụ ma ọ bụ jụọ ese malụ na ife dị etu a ọ bụ eziokwu ewezụgakwa nke ahụ o nwere ọtụtụ ife dị iche iche ị nwere ike iji nwu ya bụ ose ọjị ụfọdụ na-akpọ ya ose ike ụfọdụ na-akpọ ya ose ọjị ụfọdụ na-akpọ ya n'ọnụ oyibo aligetọ pepe ọtụtụ ife dị iche iche ka ose ọjị a na-alụ ife mere o ji alụ ọtụtụ ọrụ dị iche iche bụ na ndị gboo si na ose ọjị anaghị eji iji ifere ife bụ na ife ahụ eji iji ifere bụ na ya bụ ife jee ife na ọ ga-enwe mmeri mana ya bịara ọ dịzịa ka ya sị na ụmụnne anyị nke bụ eziokwu bụ na ọ bụrụkwa ee eh, ọ bụrụ na n'imefuru ọbara i buru n'obi na ose ọjị a ga-atụchapụ ya bụ ọbara maka obere oge m ga-afụ ụmụnne anyị ga-abịa n'ekwentị na-ajụ m ee eh, ha ji wee wepụ afọ ime maọbụ ha ji nye nwaanyị ego jee wepụ afọ ime na enwere ike iji ose ọjị mba ose ọjị agaghị eme ya ife ose ọjị ga-emerụ gị ibu iwepụ atịtị iwepụ ọla akwụ iji ewe kwubi okwu na o nwere ife ọbụla dị gị oke mkpa iji ewe okwubi okwu na mmadụ merụ gị ife ọjọọ gwọrọ gị ajọ ọgwụ ka ọ gharakwa ebugo na mmadụ baa mba ije chọba ose ọjị ọ yarakwa agalụ gị kama ọ nachighị alụ gị azụ ọ bụrụ na mmadụ gwọrọ ọgwụ ọjọọ n'isi gị ma ọ bụ na o nwere ije ọjọọ mmadụ ji e n'isi gị wetelu m ihe ose ọjị a ka anyị kọwatụgedu nke a nwa obere ọ bụrụ na ị na-esonye bụ anyị na mgbe anyị si gị dee medal ọ bụ na nke a bụ izi na-esonyere anyị anyị si gị nnọọ ife anyị na-eme n'ọgbakọ a bụ ịkwalite ọnọdụ igbo na asụsụ igbo mmekọrịta ahụ na nwanne ya onye elu onye nyere nwanne ya aka weta elu ma ose ọjị a maka ndị na-amaghọ ka esi atọpe ose ọjị a anyị na-ekwuye kwa mgbe kwa mgbe mana maka ụmụnne anyị ndị ọ bụ izizi ka ha na-esonyela anyị anyị ga-eji maka ha wee kọwakwa ka esi atọpe nyawa ose ọjị iwetinye ose ọjị a maka na ụlọ mana ife a na-ahazi n'elu ụwa kịta bụ ife mmadụ mere mmadụ ibi ya ife nwanne mere nwanne ya ọ ya bụ ife a na-ayọzi n'elu ana mmadụ bi iweta ose ọjị a otu a ịfụrụ nke a emepebeghị nke a emepe iwe ige aka gị azụ iseta jide ya bụ ose ọjị iwe ige ya bụ ose ọjị n'azụ wee ige aka gị n'azụ mepee ya n'azụ ebe anwa ọ bụrụ na imepecha ya n'azụ ebe ahụ iwepụtazie ya n'ihu na o ndị ga-abụ fabia fasi m famepe ose ọjị a were ya one fachọ wee mechaa ife ha ga-etufuzi nke afọla afọ ka ha ga-edebe ya mba ị ga-edebe nke mposi ọzọ ijekwana ya welukwa mkpụrụ one ịchọ nkịta. iweta ya bụ ụsọ ji mgbe ahụ imepe gị imepecha anya n'azụ iwefeta ya n'ihu i wee werie maka ndị ga-asị m mkpụrụ one one ọbụla sọrọ gị maka na ose ọjị ahụ eji iji ifere o nwere ọrụ ọ ga-abụ ọ bụrụ na ọnya ka a ga-ejilu asị gị welie one a ma ọ bụ one mana nke a one ọbụla sọrọ gị iweta ya otu ịbụọ ịtọ ịnọ asaa iri abụọ na otu ya bụ 21 iweketa ya n'ọnụ gị mkpụrụ one ahụ ịchịpụta iwepụta ya n'ọnụ onwe ndị na-achọ ka ha wunye ya n'ọnụ onwe mbọsị nkụzi si ka wunye ya n'ọnụ ụfọdụ bịa jụba ma ya ata ya ata ịya ha ata ya ata ife a bụ ife iji ekwu okwu ikwughasị ife emerụ n'isi gị ka eke ị ga-esi kwughasịa ife emerụ n'isi gị takwanyawa ife nụ n'afọ gị buru ya n'afọ ọ dịghọ mma na ikwere ekwucha okwu ịkpụrụ ya n'ọnụ ị na-ekwubi okwu ịkpọ afa gị always remember that power of identification ngwa unu ịkpọ afa gị ngị nwa bụ onye dị a n'obodo dị etu a na ife ị na-ekwu n'ụbọchị taa ife ọbụla bụ ife ọjọọ mmadụ mee n'isi gị okeke okolie ikwubezie maka ndị ya sị m na fa amarọ ka esi ekwu otu ahụ isi ekpe ekpere otu ahụ ka esi ekwukwu ya ife duzi iche bụ na onweghị onye ị na-asị ọkụ gbagbuo na onwere onye ọ na-ese gị na ya na-abụ kama ife ị na-enye ebe iwu ị naghị ayọ ayọ ife ị na-enye ebu iwu maka na ọtụtụ n'ime anyị na-echigata n'ọdịnala ji mmụọ ha ji nọrọ n'ụlọ ụka wee chigata n'ọdịnala ọnya kpatara eji wee na-enwe ọgbara igbogharịa na-enwe n'ụbọchị taa ife ndị igbo na-enwe ewu iwu ka ha na-enye they decree ọnya ka a na-asị agụ ọfọ n'ihi na-ekwugharị ọnọdụ dị etu a mmadụ kwuru n'isi gị ọnọdụ ekwuru na eke nke ekwuru n'oye nke ekwuru na afọ nke ekwuru na njọ ọnọdụ ọbụla bụ ọnọdụ ọjọọ ife ọbụla bụ ife ọjọọ mmadụ mere isi gị n'ọnya ka ị na-ekwugasị n'ụbọchị taa na ose ọjị ahụ eji iji ifere na otu ose ọjị esighị eji iji ifere ka ịmasị ji nata iji ifere na ndụ gị ikwuchazi anya ebupụta anya bụ ose ọjị m ga-agwa unu nke dị mfe maka na nke ọzọ ọ bụrụ ihe niile ka a na-ekwu n'ihu akwụkwọ iwepụta ya bụ ose ọjị maka ụmụnne anyị onweghịkwa onye ya sị na ya bụ ose ọjị anyị ekwe ya mwụfu ose ọjị gbara kịrịkịrị maka ndị ga-abịa si na ose ọjị a na ee eh, na ha bi ebe dị etu ebe dị etu a ha jikwa nọ na mgbago n'ọya ha ekwe ha mwụfu ịpụọ n'ezi ịbụpụ ya bụ ose ọjị si ha gbaa ezi ezi ka ị mee ndụ gị ịnabata n'ụlọ gị ka ọha m otu a n'ọnụ ada ndị gboo bụ afa m ọ bụrụ na nke a bụ izi na-esonyere anyị anyị sigide eme daalụ ọ bụrụ na ị na-esonyebụrụ anyị na mbụ anyị si gị ndeewo nyere m aka tinye aka na akara zonye okwu na ngalaba okwu ma tụsaalụ m ozi a ọ bụrụ na ịmụta kaba ahụ tụsaa ya ka nwanne gị soro wee mụta ndeewo